ụmụnne n'ime chineke ka udo nke chineke na ekele nke udo dịchasịara unu n'oge dị ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akala ndị Baptist Missionary nke afrịka gbara gburugburu nakwa site na ngalaba nke naijiria n'ime eru nke dị n'ime ibadan oyo steeti ka olu a si eru nso n'oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke chetarọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs a n'ihe ịtụgharị uche na okwu nke nkasi obi anyị n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ nke oziọma nke matu dere oziọma nke matu na amaokwu isi nke isii m ga-amalite ego na amaokwu nke iri abụọ na ise ruo n'amaokwu nke iri abụọ na asaa akwụkwọ ozi nke matiu isi nke isii malite ego n'amaokwu nke iri abụọ na ise ruo n'amaokwu nke iri abụọ na asaa ọsị n'ihi nke a ka m si unu unu echegbula onwe unu nye ndụ unu ihe unu ga-eri ma ihe unu ga-aṅụ echegbukwala onwe unu nye anụ arụ ụnụ ihe unu ga-eyi ọ bụghị ndụ karịrị ihe eji azụ ya ọ bụghịkwa arụ karịrị uwe oyiyi ya leenụ anụ ufe nke eluigwe na ha adịghị agha mkpụrụ ma ha adịghị ewekwa ihe ubi ha adịghịkwa kwa ihe n'ọba ma nna unu nke eluigwe na-azụ ha unu onwe unu abụghị ihe oke ọnụ ahịa karịa ha ma onye n'etiti unu pụrụ ịtụkwasị otu kubit n'ogologo ya site na-ichegbu onwe ya ka chineke gọzie okwu nke ka onye anyị ndụ nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị n'ịga n'iru ihe anyị ga-eji wee mee isiokwu taa ga-abụ echegbula onwe gị ọzọkwa echegbula onwe gị ihe a bụ okwu ndụmọdụ bụrụkwa okwu nkasi obi nye anyị n'ụbọchị nketa mmụọ nsọ nke chineke si n'okwu ya wee na-agwa anyị n'ụbọchị nketa sị anyị echegbula onwe anyị echegbula onwe gị nwanne m nwoke nwanne m nwaanyị gị onye na-ege ntị n'ụbọchị nke taa n'ihi na chineke mazuru mkpa gị niile ọ maara adreesị ebe ibi ebe na-azụ ahịa ebe na-eje akwụkwọ ihe ọ bụla bụ mkpa gị chineke zụrụ ha nche niile onwe na-akasị anyị obi n'ụbọchị nke taa wee na-asị anyị echegbula onwe anyị echegbula onwe gị ọzọkwa nwanne m n'ihi na chineke ga-eweta ọnọdụ a n'isi njedebe n'aha jizọs emem ọ bụ na ile anya ị ga-afụ na ihe mmadụ ji eleru ndụ anya na ihe eji azụ ndụ dịzi n'oke ọnụ ahịa onye ọbụla wee na-agbazi leka ka o ji esi weta ọnọdụ nke a n'isi nchedobe ma ihe nchọrọ chọrọ ka ịmata bụ na ọ dịghịkwana mkpa nke ị ga-egbo n'ụbọchị nke taa ma na ndụ gị isi na ka ị na-akpata ego ka ị na-achụ ego karịsịa ka ị na-enwe ihe akụ akụ ka ị na-achọkwa ihe akụ akụ karịsịa n'ihe niile ọ bụrụ na mmadụ enweghị ofe ojuju afọ ojuju na ihe nketa ma ihe nke ụwa efu onye ahụ ji anọ na mgbalị na-ịchụta nke a ma ịchụ nke ọzọ wee ruo mgbe onye ahụ ga-agabiga ma ihe kachasị n'ihe niile bụ mmadụ inwe afọ ojuju nye mkpa ma onyekwana ihe niile nke chineke kere n'ụwa nke a n'ihi na n'ihe niile ọ bụ na inwe chineke dịka oke gị na mkpa gị efu na ị ga-achụdebe ihe ndị a niile karịa ka ndị ụwa si achụ ha ụwa na-achụ ya na-ebu ihe efu ụwa ga-achụ ha ka ha wee nweta nke a ma nweta nke ọzọ ma ọ bụrụ na iburu ụzọ chọta jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị dịka akwụkwọ nsọ tụrụ ogwu anyị na akwụkwọ nke matu isi nke isii na amaokwu nke iri atọ na atọ ọsịsị buru ụzọ chọọ alaeze nke chineke ma unu buru ụzọ chọọ alaeze nke chineke n'ezi omume ya a ga-atụkwasịkwara unu ihe ndị a niile ihe ndị a niile nke anyị na-agbaso nke anyị achọzi ihe a bụ nke chineke ya atụkwasịra anyị karịsịa mgbe ị na-eche nke ka nwata ga esi jee ụlọ akwụkwọ nke ka o ji esi mee nke a nke ka ya esi n'ụlọ ka ga-esi gba moto ka e ga-esi gba ụgbọala ka ga-esi mee nke a ma nke ọzọ mgbe ihe niile nke a na-eme ị ga-afụ na mmadụ na-adọgbu onwe na-echegbu onwe na nsogbu nke pụrụ iche na-atụkwasịrị onwe nsogbu nke na-ekwesịghị mana ihe ndị a niile akwụ nsọ mere ka anyị mata chineke na-adụ anyị ọdụ n'oge dị ugbu a sị anyị echegbula onwe anyị echegbula onwe gị n'ihe ya eri maọbụ ihe ya aṅụ echegbula onwe gị ma sara echi n'ihi na echi ga-eche echiche echi ga-afụ ihe nketa nke echi ga-eweta ihe nke echi ga-eri ịtụkwasị e na obi n'ihe na-enweghị isi ma na ihe onye ọzọ nwere ọ bụ na ịkwetasị ike na chineke ị ga-afụ na ihe ndị a niile mgbe ha na-abịa ime ka ha napụghị ọṅụ gị n'ime nke chineke ịrara ihe niile nche chineke n'aka chineke ga-eji aka kwara gị ụzọ chineke eji aka wulie gị elu chineke eji aka nwee ọsịsa n'ihe ndị a niile naanị gị wee ọṅụ kwudosi ike n'okwukwe tụkwasị chineke obi o nweghị ihe chineke na-apụghị ime ọnya ya ọ enweghị ego e enweghị nwa ihe ọbụla nke bụkwana ihe gbenye dị mata na chineke bụ na-abụ njedebe na-abụ ọgwụgwụ ọ maara ihe mkpa niile tutu ị na-ebute ya n'iru gị ọ bụ na ịbịa na ekpere na okwukwe ị ga-afụ na ị ga-enwe mgbapụta nke pụrụ iche ndị mmadụ na-aga n'ụzọ dị iche iche na ịchọ akụ n'ihe enwenwu ụfọdụ na-agwọ ọgwụ ego ụfọdụ na-etinye aka n'ihe ọbara na-ewufu ọbara na ekwemu dị iche iche mana ihe ndị a niile adịghị enye mmadụ ọnwụ ọ dịghịkwa na-eweta isi ọnọdụ ha n'iji wee nwụọ ihe ya amata amata bụ na ihe ọbụla sọrọ gị na-agabiga ha nwere nsi njedebe o na mgbe o ji bụrụ chineke ji aka were ọnọdụ n'ọbụla ịtụkwasịrị chineke obi n'ihi na o kwugoghị nkwa ile na efu mgbe mgbe mgbe a na-amụtabeghị samuel ọ tụkwasịrị obi na chineke mgbe elizabeth na-amụtabeghị john the baptist ọ tụkwasịrị obi na chineke mgbe david na-agbagharị n'ime ọzara mgbe ọ na-ezonarị na bụ eh, eze sọl mgbe sọl na-achọ igbu ya na david tụkwasịrị chineke obi n'ime ọzara ka ọ nọ dee akwụkwọ pụrụ iche dee abụ dịgasị iche iche ọbụladị mgbe goliat gbalitere ibu agha megide ndị israel o nwere ọṅụ na ịtụkwasị obi na chineke mgbe ọ sị ya na ịbịakwutere iji ụta na egbe na ihe ndị ọzọ nke iji wee lụọ ọgụ mana ọ bụ n'aha nke chineke onye nke bụ oche agha nke israel ka m ji bịakwute gị o wee mechaa wee bụrụ onye nke gbupụrụ isi nke ada wee nye ndị israel mmeri n'ụbọchị nke ahụ ịgbawo nsogbu gị si ya na ịbịakwutego ya n'aha jizọs kraịst kachasị aha niile n'ihi na aha nke jizọs bụ aha kachasị aha niile site n'aha nyanya na-ada site n'aha enweghị ego na-ada site n'aha mkpagbu na-ada site n'aha aha jizọs kraịst a na-enwe mmeri pụrụ iche n'ụzọ abụna n'ụzọ ndị mbụ gbara ọsọ nwere mmeri pụrụ iche chineke arapụwa ha ọ gaghịkwa na arapụ gị aka n'ihi naanị gịnị ha ji okwukwe kwudosie ike ekwela ka ihe ị na-agabiga napụghị okwukwe gị napụghị ịdị n'otu gị na chineke napụghị ịkparịta ụka gị na chineke napụghị ịgụ akwụkwọ nsọ napụkwana inye ihe ịga na ụlọ nsọ nke chineke na mmekọrịta maọbụ ife chineke ofe ma ị gara ya ozi dịka o si wee kwesị ekwela ka ihe anya na ahụ napụghị nzọpụta gị nke ị nwere ma gị onye na-ege ntị ya natagwu jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ natabe jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị nke a bụ ezigbote ntọala ntọala nke pụrụ iche nke ị na-apụghị ime bịarute n'obe nke kalvarị kwụsịkwara mmehie gị niile wetuo uche wetuo obi tụsara ya gburu ikpere n'ala si ya na-erilatagwu ị ga-afụ mmeri pụrụ iche ị ga-afụ ndọpụta pụrụ iche ị ga-afụkwanye mbuli elu nke pụrụ iche ka ị na-eme nke a ị ga-afụ na chineke onweghị onye ọ na-eru azụ n'ihi na ndị nke bekwutere ya ọ sị ya azụpụta ha wee ruo ọgwụgwụ belata isi ebe ọ bụla nọ ka ekpere chineke kwụsara ya mkpa gị kwụsara ya obi gị n'ihi na ị ga-afụ ihe pụrụ iche n'ime arọ nke a n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme onye nwanyị na chineke lee inyewe anyị okwu gị okwu ndụmọdụ ibuliwe anyị elu n'oge dị ugbu a lee ndị oru gị ndị a ndị nke hulatara isi ịnabata jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha mere ha ebere depụ afa ha n'akwụkwọ nke ọnwụ kacha afa ha n'akwụkwọ nke mbibi na afa ha n'akwụkwọ nke ndụ n'ihi na ndị nke bekwutere n'ihe ị dịghị agharịpụ ha ma ọlị ịna na-ekwesị ntụkwasị obi kwesịrị gị oke mee ka ndị nke a bụ ndị etegharị egwu ọṅụ bụrụkwa ndị nke je e, akwụsị ichegbu onwe ha si n'ugbu a wee ruo mgbe ị ga-abịa kpọrọ ha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem onye nwanyị ndị nke gere ntị na ndị nke mere mkpebi nke a ekele m ụnụ n'ihi na chineke edebawo ụnụ n'aha nke ndụ amin na akwụkwọ nke ndụ unu ga-abụkwanye ndị nwere mmeri n'isi ihe niile unu ga-afụ mgbanwe nke pụrụ iche ka mgbe ụnụ na-eme nke a ka chineke bụrụ ihe bulere afọ chineke bụrụ ihe bulere n'ihe agọzi agọzi amarata anyị na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọ bụ na unu chọọ ịkparịta ụka ma ọkwana ihe ndụmọdụ ma akọ mgbaama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka Chineke gozie okwu nke a n'ime ụnụ ka unu ndị nke ekwudosi ike n'okwukwe bụrụkwa ndị nke enwe ezi ntụkwasị obi n'ebe Chineke nọ n'ihi na ohere nke a bụ ohere nke iji wee mee ka anyị na chineke nọdị n'udo ka anyị na chineke na-akpata ụka anyị na chineke bụrụkwanye ndị nke ọ ga-asị na ndị nke a bụ ndị ya anyị werekwa chineke dịka nna anyị werụkwanye jizọs kraịst dịka onye nwe anyị na onye nzọpụta anyị n'ihi na n'ọsọ nke anyị na-agba ihere agaghị eme anyị n'ihi na ndị nke tụkwasị chineke obi ha bụ ndị nke nwee mmeri ha ya dịkwa ike ma na-ewukwa ewu ekele dị chineke n'ihi na anyị soro na ndị nke a na ndị nke chineke maara aha ha na ndị nke chineke ga-ejikwa na-ewe mere ngwa ọrụ ka ekele n'udo nke chineke dịchasara ụnụ n'ebe ọ dị ukwuu ruo mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen